ụmụnne n'ime chineke ka ụtọ nke chineke nke chasị udo dị nro n'ebe ọ dị ukwuu n'aha jizọs kraịst bụ onye nwanyị amen abụ m ezi nwanne na nwoke obi chukwu tony ebere chukwu ọ bụkwa site na ụlọ ọrụ ndị laịf wọd redio Ministry akara ndị Baptist Mission asosieshon nke mba Afrịka gba gburugburu ọ bụkwa site n'ime Naijiria n'ime olọgwueru nke dị n'ime obodo na steeti ka ozi ọma si eru n'usoro n'ogodo ugbu a ka chineke gọzie anyị n'ụbọchị nkịta gọzibiga anyị oke n'aha jizọs kraịst bụ onye nwanyị eme na ịga n'iru n'ụbọchị nkịta anyị ga-eleba anya n'akwụkwọ ndị oziọma dịka jọn dere na jọn nke mbụ jọn nke mbụ isi nke anọ amaokwu nke mbụ Epistle of John 1 4 John 1 4 1 John nke mbụ isi nke anọ amaokwu nke mbụ ọsị ndị m hụrụ n'anya unu ekwela okwu mmụọ niile kama na-anwapụtanụ ụdị mmụọ ahụ ma ha bụ ma ha bụ ndị siri na Chineke pụta n'ihi na ọtụtụ ndị amụma ụga apụwo baa n'ụwa ka Chineke were ebere na afọ ọma ya gọziere okwu nke a ka onye anyị pụrụ iche dị kwesị kwesị n'aha Jizọs Kraịst bụ onye eme na ịga n'iru n'ụbọchị nke taa ihe ga-abụ isi okwu anyị ga-abụ kpachapụnụ anya kpachapụnụ anya n'oge nke anyị nọzi na anyị matara na ọkwụ oge ka anyị nọ n'oge dị ugbu a enweziri ọtụtụ ndị na-agbazi egwu ọgwara agwa egwu ụkwara ga-akazi nkụ n'ebe niile enwezi ọtụtụ ndị ebuzi amụma dị iche iche enwezi ọtụtụ mmụọ nke jizi n'ụwa taa akpachakwụzi anya ndị nke jihi ma ọ bụ ndị nke na-akwụdosi ike nwere gbara ezigbote mgbọrọgwụ n'ime okwu Chineke bụrụzi ndị a na-aghọrị aghọrị n'ụbọchị nke taa etu ya ka ọ dịrị na mgbe gara aga mana okwu nsọ nke chineke okwu nke chineke na-adị ire site n'ọgbọ wee ruo n'ọgbọ o wee na-eme ka anyị bụrụ ndị nke a na-asaghị anya isi obi ha n'ogede ugbu a o wee na-adọ aka na ntị na gịnị ka anyị kpachapụ anya ọbụla n'oge nke anyị a n'oge nke anyị nọ na ya maka gịnị maka mbibi maka ndị nghọrị maka ndị boju ebe niile ndị aṅụbiri atụjụ iwere nke iri m ego ka anyị kpachapụ anya ọbụla dị n'ihe na-aga n'ụwa taa gbasara gịnị gbasara ndị amụma ụgha ha juziri ebe niile na-eduhiezi ụtụtụ ọtụtụ na-anapụzi ọtụtụ ihe ha na nketa ha niile nke ha nwere n'ime kraịst ọ bụkwa ezie n'ihi na akwa nsọ mere ka nweta akwụkwọ nke timoti ọ sị na mgbe n'ikpeazụ na ọtụtụ ihe dị ka etu a ga-adị kraịst gwara ụmụazụ ya ọ sị ha kpachapụ anya na mgbe n'ikpeazụ na a ga-enwe ọtụtụ gasị na ha bụ kraịst ma ọ bụ ha sị ha unu ekwela ka ndị dị otu a duhie ụnụ ọ bụrụ ihe mmụọ nsọ na okwu nke chineke na-echetakwara anyị n'ụbọchị nke taa n'ihi na ịgazi ebe dị iche iche ụfọdụ gasị ga-ekute mmiri itinye nke a ma tinye ọzọ ụfọdụ ya asị ga-eje ghụọ ahụ n'osimiri nke a ma ha eji aka ha ghụọ oghe asịsa gota ncha ejegha ịghụ ahụ n'ime osimiri mana kraịst anyị nwere ihe ndị a ụfọdụ asị gị ga-eweta mmanụ nke a ma ọ ga-eweta nnu ga-eweta nke a ma nke ihe ọbụla ha kpọkasịrị ha mana ihe anyị na-achụ gị gote akwa ọcha ma akwa nke na-acha mmemme ma akwa nke na-eji oji ma ụfọdụazị gị pụta na ebe ụzọ gbara atọ ma nke gbara asaa ma ụfọdụazị gị cheta aja ma ụfọdụazị gị weta okwute ihe dịgasị iche iche ka anyị na-anụzi n'ụwa nke anya mana ihe ọ bụ na ihe ndị anyị na-eme ka anyị were anyị tụbe ya wee na-ajụkọ n'onwe anyị ajụjụ n'ihi na ọ bụ na anyị nwee nghọta pụrụ iche n'ime n'okwu nke Chineke mgbe a na-agwa anyị ihe ndị a ihe anyị na-ajụ bụ Jizọs anyị bụ onye tọrọ ntọala nke a etu a wee mee ka o nwere mgbe o ji anyị si etu a wee mee efu na ọ bụ na anyị ngota pụrụ iche na okwu ndị a niile ma ọ n'ihe ndị a niile anyị agaghị ama n'ọnya ndị asị a nke juru ebe niile ma ọ ndị a na-asị ha ji fụ nke ma fụ nke ọzọ ihe na-ebute ya bụ ndị na-achọ ka e ha amụma ma ndị na-achọ ka afọrọ ha ọfụ mụ ndị na-eji ajụ ese ị na-ajụ ese bụ na okwu chineke ezughị gị ụfọdụ ihe bụzi ihe niile a bụzi ịjụzi oyi na-akwadosighị ike n'ọlụ ị gbagharazie akwụkwọ nke ndụ na akwụkwọ nke ihe nne gị nghọta na-achọzi ka onye ọzọ gụọ kọwara gị azụkwaghị na nkọwa maọbụ onye ọzọ kọwa mmadụ adịghị mma kama onye agha na-akọwara gị ọ na-akọwara gị site na nzube ma na nkụzi nke kraịst na nke mmụọ nsọ nke chineke ka ọ na-akọwara gị site na ọchịchọ nke obi ma ihe ọ chọrọ ịnapụta gị ma ọchịchọ nke ubi gị ihe a niile bụ ihe anyị ga eti tinye ekele leruo anya ala wee fụ ka anyị mata na ihe na-eme anyị na osi anyị n'aka ọ bụ na anyị na-ejisite anya ihe gbasara ịmụta ihe akwụkwọ nsọ na baịbụl stọdi n'ekpere nke ndị na-eso ụzọ nke kraịst n'ime mmụọ na eziokwu na ekpe ịfụ na ihe niile anyị na achụpụga ga n'ugwu ma na ndịda ma n'okpuru mmiri ma ọ bụ na ndị a maara afa ha na ndị a na-emegasị ka apụta ka afọ ha ka gosi ụwa nke a ma nke ọzọ ma ọ bụ na ha nwere onyinye nke nke a na nke ọzọ efu na ihe ndị a niile abụrụ ihe ederedu nwanne nwoke na nwanne m nwaanyị onye na-ege ntị ekwela ka eduhie gị ihe asaa na-abụ n'anya ekwela ka a bụrụ ka ị e bụrụ onye ha ga-eji wee na-emere ngwa ọrụ ha ma ọ bụ onye ire anapụ akụ nke kpatara asị gị weta nke ata echi asị gị weta nke ọzọ nwanne asị gị mee nke nke ọzọ asị ihe na ọ fọdụrụ ka etinyekwa nke a dị jụụ ọzọ a na-eme ihe the more you look the less you see jụkena onwe ajụjụ wetukena anya n'ala ji aka ya kwubie okwu kwudosie ike n'iso ụzọ nke kraịst sosie ike hapụ kene ịchụta ịta ga-enwude taa taa ka ọ na abụta taa ka ọ na-ebi n'ihi na ọbụladị akwụkwọ nsọ nke chineke mere ka ha mata ọsị n'ụzọ nke chineke bụ wayo-wayo. ụzọ nke chineke dịkwana warawara ọsaghị obosara wayo-wayo asụrụ chineke onweghị mgbe okwu ya ga-abịa na mmezu onweghị mgbe ị gaghị enweta ihe chineke kwere gị na nkwa onweghị mgbe ị gaghị enweta ọbụla dị ezumnobi chineke kwere gị na nkwa dị ka o si wee dị mana ịchụ ya n'ike ga-eme ka anyị ma n'ọya ịchụ akụ n'ike ma ọ bụ ịchụ ihe esi obi anyị n'ike ga-eme ka anyị ma n'ọnya owe na-ayọ anyị wee na-adọkwa anyị aka na ntị ka anyị kpachapụ anya na oge nke a n'ihi na ndị na-agba egwu ọgwọrọgwọ akazi nkụ ndị na-anapụzi mmadụ ihe a niile n'ike n'ụzọ aghụghọ gazi nkụ ndị na-emezi ka ndị mmadụ ghara inwe nghọta kazi nkụ n'ihi na ha ga akụziri gị ihe ikwesị ka ịghọta kama a na-eme ka ị bụrụ onye ha ga-eduhie ma onye ga na-anapụta ihe niile n'ike na-ebujikwa n'onye ahụ anya ma mata na akwụkwọ nsọ mere ka amata sị na ndị nke mara chineke ha ga-adị ike na-ewu ewu hulata ala hulata anya n'ala ji aka ya chọọ chineke ji aka mara chineke ịmara chineke gị ị ga-adị ike n'okwu ya ị ga-adị ike n'okwukwe ị ga-adị ike n'ekpere ị ga-adị ike n'ụzọ ya niile ị ga-adị ike n'ihe akwapụ ihe enwewe wee sogide wee ruo ọgwụgwụ ekwela ka ha napụghị n'igwe site na ụzọ nke rụrụ arụ ekwela ka ha mee ka ịma ọnya mgbe ị na-eme nke ị ga-eru ebe nke ị kwesịrị iru na jizọs kraịst bụ onye nwe anyị amen onye nke na-anazụghị jizọs kraịst dịka onye nwe na nzọpụta hulata isi n'ebe ọ bụla n'oge dubara n'ihi na oge abụ ohere gị iji wee nabata jizọs kraịst mgbe ị na-eme nke a ị ga-afụ nzọpụta pụrụ iche ị ga-afụkwana nwere onwe pụrụ iche ị ga-afụ mbuli elu pụrụ iche na aha jizọs kraịst bụ onye nwe anyị amen onye nwe chineke ndị nke gere okwu gị na ndị nke kpebiworo n'ogodo ugbu a mere ha ebere kagbuo afa ha n'akwọ nke ọnwụ debere afa ha n'akwọ nke ndụ bulie ha elu ma nyekwa ha ngozi nke pụrụ iche mee ka ha gbagide ọsọ wee ruo ọgwụgwụ dị kwesị n'aha aha jizọs kraịst bụ onye nwanyị anyị mata na olu a na-abịara n' ndị love life world radio ministry ndụ ga-enweta n'igwe okwu 08132900111 maọbụkwa na 0805671 9493 ka udo nke chineke nke ya udo na n'ebe ọ dị ukwuu n'aha jizọs kraịst bụ onye nwe anyị amen